Um, dịka ka m si wee mata amatala m na ị na-aga wee fụ nwata nwaanyị laiki ihe izizi ị kwesịrị ime be kwesịrị ịkpọrọ nwata nwaanyị ahụ jee ebe nne ya na be nne ya ebe o si wee fụ nne ya na nne ya wee gwa ha na ịlaikiri ihe a mgbe ị gwa ha na ihe ịfụrụ na ịlaikiri ya gị na ha ekwuo ha jụọ nwa nwaanyị ha ma onye bi ya ha nwa ha nwaanyị ka ọ dịrị esi na ya ma onye ịbụ e so emesịa nke a ha mara gị ị mara ha nke a aga um, ichigatakwa azụ ọ bụ na ihe a ịfụkwa na ịka laikikwa na ka nwere mmasịkwa na ya ị gakwa wee jee jụọ ha kee ka ha si anụ nwaanyị be ha ha gwa gị ha gwasịa gị enye gị dị akwụkwọ ihe niile edere ntu esi anụ nwaanyị usoro ya bụ omenala ka ha si anụ nwaanyị enye gị nke a i were ya anyị naba mgbe ị na-alụkwe ị bịazie bịa kara ha gwa ha ụbọchị ị chọrọ iji wee bịa ịbịa ụbọchị a ịbịa bịa mee ihe imesie ihe ime ego isi nwaanyị imesịa ya oriri na ọṅụ aṅụlicha oriri na ọṅụ agbasa ịkpọrọ nwunye gị na gbuo ịnụ usoro na-ese anụ nwaanyị n'ala Igbo bụ ije ịfụ nwaanyị ịfụrụ n'anya dị gị mma ị ya ebe o si ị ya afịa ịjụcha ya isi ya ya zie ndị be ha na ịya abịa be ha ịrụ ọbịa onwe ha na-akpa ịkụ aka n'ụzọ ịkụ aka n'ụzọ aha ahụ bụ iji gwa ndị be ha na ịfụrụ nwa ha na chọrọ ịnụ ya so ewee nabata gị so anabatazie ha ahụ na nyezie ahụ ndị ka ha si anụ nwaanyị jee tune tunechazie ọ bụla ọ dabarụzie iwee bịazie bute ihe obere ihe ahụ bụ ọ bụrụ onwe ndị na-asị weta nkwụ ọkụ onwe ndị na-asị go weta 2000 e, maọbụ 1000 ka ị bịa kedoziri usoro ka o si aga nke ahụ aga so mbọsị nke ịbụọ bụzi ime ego ka onwe ndị ha achọ mbọsị ha ya eme ego ha mechaa ego ha gba nkwụ onwe ndị bụ ha mechaa ego na be nke anyị nwa emechaa ego pụta mmanya isi nwaanyị ana ya na-abịazie mbọchị nke ọzọzi kpụziri ịgba nkwụ bifo eme wedin tụọ ụzọ soro nọ esi anụ nwaanyị n'ala Igbo ka m nwa so gaa nke m